AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na ndị enyi m bụ ndị na-ege ntị ndị na-anụ okwu onye nwe anyị ndị na-achọkwa ọdịmma nke ha na ọdịmma nke mmadụ ibe ha eji m aka na obi dị gị ụtọ na ihe ọma na-emere gị ka onye gọzie gị n'ihi na ị nwere ohere ịbịa anyị nọnyere anyị ka anyị na gị kparịta ụka isiokwu anyị ji taa bụ ime ihe ị ime n'oge ya ime ihe ị kwesịrị ime n'oge ya mgbe mbụ o nwere ihe okwu ndị igbo na-asị na mgbe m mechara mgbe m mechara anaghị enye ngwọ ọkụ mgbe m mechara anaghị enye ngwọ ọkụ ọ naghị eme ihe ọ bụla e, mgbe m mechara mee esi ofe ọ gaghị mgbe m mechara agaghị esi ofe ahụ mgbe m mechara ma agụ akwụkwọ mgbe m mechara ma rie nri ihe ọbụla kwesịrị na oge ya ruru kwesịrị ka emee mee ya mgbe ahụ n'ihi na oge abụghị nke gị onwe ndị si na oge bụ ndụ ndị ụfọkwụ na-ekwukwu okwu si na oge bụ ego oge ego so ọ bụrụ na ị na-eji oge egwu egwu ị na-ejikwa ndụ gị egwu egwu na-ejikwa ohere ọma ị ga-eji mee ihe bara uru na-egwu egwu oge abụghị ihe a na-asị ka egbuo egbu a na-akpọ ogbu oge o nwere ndị na-aza ogbu oge oge abụghị nke ga-egbula oge na-eme ihe mgbe oge ya kwesịrị akwụkwọ nsọ na-arụtụ aka n'okwu a ma anyị gụọ n'akwụkwọ efesọs ndị efesọs akwụkwọ ndị isi nke ise amaokwu nke iri na isii akwụkwọ ndị efesọs isi ise amaokwu nke iri na isii na-azụchapụrụ onwe unu oge a niile n'ihi na ụbọchị ndị a jọrọ njọ oge zọchapụ oge nke furu efu zọchapụ ya zụrụ ya dịka ị chọrọ ịzụrụ ihe ihe dị oke ọnụ ahịa dị ụkọ oke hụrụ gị zụrụ ya ọ bụrụ na ịra ụdara na-adị gị ụtọ ụdara nwannu gị bịarute n'ahịa ọ ga-afọrọ mkpụrụ atọ ị ga-ewere ego nọ gị n'akpa zụcha ya zụrụcha ya n'ihi na ọ dị ụkọ otu a ka oge dị oge dị ụkọ zụchapụ ya n'ihi na ụbọchị ndị a jọrọ njọ mgbe ị kwesịrị iteta ụra n'ụtụtụ gị sị mgbe m mechara m ebilie ichewa mgbe ị mechara gị ebilie ma mgbe mgbe ahụ ị ga-emecha bilie oge agafeela gị ị gaghị agakwa ngwa ngwa ọ bụrụ na ọ bụ ọrụ ka ị na-aga ma ọ bụ akwụkwọ ma ọ bụ ugbo ma ọ bụkwanụ ije ikpere onye nwe anyị n'ụlọ nzukọ ị gaghị agakwa ya n'oge ya ọ dị mma mgbe ahụ oge ihe ọbụla ruru ka emee ya na-azụchapụrụ onwe unu oge a niile oge ọbụla ị hụrụ zụrụcha ya n'ihi na ọ dị ụkọ ụbọchị ndị a jọrọ njọ ee mgbe m mechara mekuru nwa m mgbe m mechara ma ya ihe mgbe m mechara menyere nwunye m aka mgbe m mechara mgbe m mechara mgbe m mechara mgbe m mechara anaghị eme ihe ọbụla mgbe m mechara anaghị esi nri ọ naghị enye enyere ezinụlọ aka anyị kwesịrị ị na-eme ihe mgbe oge ya ruru oge ị kwesịrị ige okwu anyị na-ekwu n'igwe oge a ịsị mgbe ị mechara ị gee ihe anyị na-ekwu ị gaghị egekwa ya n'ihi na oge a ga-agafe a naghị asị mgbe m mechara ma ege ihe e kwuru na n'ikuku ọ gafee ọ gafeela ọkwa otu a ka ọ dị nne nwaanyị oge ị ga-eji sie nri abalị ga-esi mgbe m mechara mgbe m mechara chiejie ụmụ gị agaghị eri nri ha ha gbara ọnụ baa gaa hiri ụra irube na ọrụ gị dị ka nne n'ihi na ị na-eme mgbe m mechara ọ bụkwara na ịbụ nna kwesịrị ibilinu gaa chọọ ihe ezinụlọ gị ga-eri gị si mgbe m mechara ọ nwere onye gị na ya mere kwekọrịtara mgbe unu ga-ahụ onwe unu ọ gwaghị ebe ị ga gị na ya ga-ahụ onye a nọ ebe a na-eche gị chegide gị gị si mgbe m mechara ma ị onye ahụ agabala ebe ọ na-aga nke ahụ ohere nke anyị nwere ehi ahụ na ngọzi nke ahụ ị gara enweta nke ahụ esi gị n'aka gbahapụ ọ bụ ya bụ na mgbe m mechara emere gị ihe ọbụla wepụkwa otu a ka ọ dị na mgbe m mechara ma ekpewara chineke m e, mgbe m mechara mgbe m mechara ma adị mụ na chineke adị na mma mgbe m mechara mụ na onye a adị na mma mgbe m mechara mgbe ọbụla anyị sị na ị mechara oge ga na-aga oge ga na-aga oge nke ọbụla garanụ agaghị alaghachi azụ ị kwesịrị ime ihe mgbe ọbụla oge ya ihe ahụ ruru ọ bụrụ na ịsị mgbe m mechara m ume ịma na ị gaa na-adị ndụ ị na-eku ume mgbe ọbụla ịsị mgbe m mechara m eku ume ị gaa adị ndụ mmadụ nwere ike ọ nwere ihe ndị mmadụ nwere ike ịsị mgbe ya mechara ya emee ya n'ihi e nwere ihe ndị dịkarịsịrị mkpa ọ bụrụ na nwa gị na-ebe akwa nri na ebe ahụ ị ga-asụ ka m lekọta nwa m tupu m rie nri ee enwere ihe ndị ị e nwere ike sị nke a cheretụ ka m mee nke a ọ bụrụ na ị ga-anọrọ sị mgbe m mechara mgbe m mechara gị hapụ ihe ekwesịrị ime na-egwu egwu na-eme ihe na-ekwesịghị ime tupu ị mara ihe na-emenụ oge agwụla oge ga-aga ana oge nke garanụ ọ gaala akwụkwọ nsọ si ma anyị na-azụchapụoro onwe anyị oge ndị a niile n'ihi na ụbọchị ndị a dị njọ ekwekwala ka ụbọchị ọjọọ a mee gị na mberede jisie ike ọ bụrụ na ọ bụghị otu isi eme mgbe dum jisie ike mụta ya otu esi azụchapụworo onwe gị oge n'ihi na ụbọchị ndị a dị njọ onye nwaanyị ga-enyere gị aka mee gọzie gị mgbe ị na-eme nke a n'aha Jizọs amen ohere ọma ka anyị ji na-ekele nwanne anyị nwoke nnamdị ogidi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa anyị na-arịọ ka mara n'ịhụnanya nke kraịst bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen gị onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịarute anyị nso anyị na-asị na nwere ike kraị na ekwentị na 0706 363 7224 07063637224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ị nwere ajụjụ nke na-agbagojugị anya na awrnigeria at gmail dot com ma ọ at yahoo dot anyị ga-anọ nwayọ mgbe anyị ga-anabata ndị ọbụ abụ ndị ga-enye anyị ozi ọma na abụ tupu ha na-enye anyị ozi ọma na abụ ka anyị chekụtara anyị na onye mgbasa ozi nọ na njikere iwebatara anyị ozi ọma nke pụrụ iche ka anyị ga-abụ ọma ọ ga-adịrị anyị niile mma n'aha jizọs amen onye nsọ na obiọma nke chineke nyere anyị wee too ya unu emeela ndị Seventh Day Adventist Church Choir Aba distrikt na abụọma nke unu nyere anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị na ọnụ nwayọ mma anyị ga-anọ n'ekpere na-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo onye ọma na-ege ntị nwa chineke eji m aha onye nwaanyị jizọs kraịst na-anabata gị na ihe omume nke ndị igbo n'ụbọchị dị taa ihe anyị ji emere isiokwu bụ otu n'ime ọchịchọ nke anụ arụ nke akpọkwasịrị ịṅụbiga mmanya oke <laughs> ọtụtụ ndị n'etiti ụmụ mmadụ na-eji aka ha ekwosi onwe ha e kwuru na-ejikwa aka ha na-akpata ihe eji eme ka ha bụrụ ndị na-abụghị ihe ha bụ n'ihi omume nke a bụ ịṅụbiga mmanya oke hụdatara isi ka anyị nara ike n'aka onye nwanyị onye nwanyị gwa anyị okwu site n'okwu gị n'aha jizọs bụ onye nwanyị amen aṅụrụma mmanya na ịṅụbiga mmanya oke na-eme ka oko mmadụ bụrụzie nwata n'anya nwata ọ na-emezi ka nwata kwesịrị ịkpọ gị aha ejiri mara okenye kpọọ gị aha ebiri ya kpọọ gị aha dịka ebiri ya ajụjụ bụ ihe ndị a ọ bụ dị n'ezi ọ na-eme eme gị onye na-asị e adịrị dịrị gị na mma na-adị ntị ọ bụ otu n'ime agụụ ka anụ arụ bụ ihe ndị kpatara ịṅụbiga mmanya oke mgbe ụfọdụ ụfọdụ na-asị ee na o kwesịrị ka aṅụọ aṅụọ na ị na-asị bụ ịṅụbiga ya oke otu onye ụkọchukwu a na-ajụ ke m na-ajụrụkwa gị sị ebe wodo oke mmanya ahụ mmanya ahụ mmanya ahụ ị na-aṅụ ebe ewe oke ya aṅụbigala oke gị ṅụọ karama abụọ iko anọ ole ebe ewe oke ya ebe ewu oke mmanya ahụ ebe ka ị mara oke ihe onye nwe anyị na-akụziri anyị otu n'ime ya wụ imerụ ihe n'oke bụ mgbe ị na-emerụ ihe n'oke n'ihe ị na-eme ị gaghị abụ otu n'ime ndị ga-ebute nkọrọmọnụ ma ọ bụ ihe ụta nye onwe gị ṅadị ntị ka m gụọra gị ihe akwụkwọ nsọ nwere nye ndị na-aṅụ mmanya na-aba n'anya ịṅụbiga mmanya oke anyị ga-ego n'ebe mbụla mbụ n'akwụkwọ ilu isi ohu amaokwu nke mbụ na-asị onye na-akwụ ịmụ ka mmanya vaịn bụ onye mkpọtụ ka ihe ọṅụṅụ na-aba n'anya bụ aṅụbigala mmanya oke mmanya bụ ihe na-akwa mmadụ ịmụ onwere mgbe ị ga-aṅụcha ọnụ gị aga na-esi nsi arara m has arara m tọmtọm ọ dịghị ewepụ ukoro ya onye mmanya maara ya akwụkwọ nsọ asị na onye mkpọtụ ka ọ ga-abụ ị hụtụọla onye ṅụrụ mmanya gị onye na-aṅụ ya ṅụbiga ya oke ama m na ị hụtụọla ị na-anụkwa ọdị mkpọtụ ị na-eme ị na-anụkwa ọdị mkpọtụ na-emenụ ịṅụbiga mmanya oke wu ihe ihere nye onye na-aṅụ ya aṅụ na ndị nwe onye ṅụrụ ya aṅụ akụkọ kọrọ otu nwoke ṅụbigara mmanya oke bịaruo n'ehihie ehihie ala ebe mmiri na-agbakọ odeli igbo na ebe ahụ na-asa ahụ ya si odeligbo unu che na unu ga-ebuga m na mmiri unu chere ugbu a unu ga-ahụ esi egwu mmiri dị mkpa yipụ akwa daba n'ime ehihie ala odeligbo agba ọsọ <laughs> ya gwarụwa n'ime nkuku mmiri ihe mmanya na-eme mmadụ mmanya na-anapụ mmadụ akọla uche mmanya na-anapụ mmadụ ọgụgụ isi dị mma mmanya na-anapụ mmadụ evumnobi ọma mmanya pụrụ ime gị nasịa gị ego ị pụrụ iji mee ihe ga-aba uru mmanya mmanya na-aba n'anya na ịṅụbiga ya oke akwụkwọ nsọ a na-asị na ịbụkwala onye na-aṅụbiga mmanya oke esokwala na ndị na-aṅụbiga mmanya oke ngwa anyị gụọ akwụkwọ ilu isi iri atọ na otu amaokwu nke anọ ọsị gịnị ọsị ka ndị eze ghara ịṅụ mmanya vine lamuel ka ndị eze ghara ịṅụ mmanya vine ka ndị isi ghara kwa isi olee ebe ka ihe ọṅụṅụ na-aba n'anya dị akwụkwọ nsọ si na mmanya na-aba n'anya abụghị nye onye maara ihe onye na-edu ndu n'ihi na ọ ga-eme ka ihe ike dị n'ime bụ na ọ na-aba n'ụbụrụ ga-agbagho ụbụrụ ọ pụrụ ime ịbụrụ onye ọkaikpe ị were ikpe kpelara onye ikpe na-ama onye ikpe ma makwana onye ikpe na-ama ikpe ikpe ọnwụ a nke ise asị ka ha wee ghara ịṅụ wee chesọọ ụkpụrụ atọrọ wee gbanwee ikpe nke ndị niile ewedara n'ala <laughs> amaokwu nke isi asị nyenụ onye na-ala n'iyi ihe ọṅụṅụ na-aba n'anya ei onye na-ala nwanne m nwoke onye na-aṅụ ihe ọṅụṅụ na-aba n'anya ị na-ala n'iyi ị na-ala n'iyi onye na-ala n'iyi onye na-anwụ anwụ onye onye onye na-ala n'iyi onye na-ala n'ili a sị na-enye ya mmanya mmanya ihe ọṅụṅụ na-aba n'anya bụ onye olileanya olileanya dịkwara ya iso n'ime ha n'ihi nke a onye ọbụla maara sị na e nwere ọdịnihu na aṅụ ihe ọṅụ na-aba n'anya onye ọbụla uche ya zuru oke kpakọrọ ọnụ a na-aṅụ ihe ọṅụ na-aba n'anya onye ọbụla nwere evum ọma nye ezinụlọ ya a na-aṅụ ihe ọṅụ na-aba n'anya onye chọrọ ịkpakọ ezinụlọ ya ọnụ a na-aṅụ ihe ọṅụṅụ na-aba n'anya aṅụkwalarị ihe ọṅụṅụ na-aba n'anya n'ihi na onweghị uru ọ ga-emere gị ngwa ṅakwa ntị ka m gwọkwa ebe ọzọ na akwụkwọ Aịzaya aịzaya isisi amaokwu nke iri na otu iri na otu ọsịgịrị ahụhụ ga-adịrị ndị na-ebili n'isi ụtụtụ ịgba ọsọ ihe ọṅụṅụ na-aba n'anya ndị na-anọ ogologo mgbe na-anya asị mmanya vaịn na-ewe mee ka arụ ha nwụrụ ha ọkụ <laughs> onye aṅụrụma na-ege m ntị ahụ na-enwudo ọkụ ọkụ ọkụ dị ịgba dịghị hụla ọkụ dị ịgba onye tụgharịrị akwụkwọ nsọ ka chineke gọziere m ya ahụhụ ga-adịrị ndị ndị ndị na-ebili n'isi ụtụtụ ịgba ọsọ ihe ọṅụṅụ na-aba n'anya ugbu a ka m ghọtara na-echeta na mgbe m bi n'otu ebe ọwa anyị bi o nwere otu nwoke n'isi ụtụtụ ọ akpọ kpọọ nwa ụkọ ka ọzọ ha abụọ bi na ya ọsị ya onye agbata obi mee ya sị onye kọzọ asị onye agbata obi ya sị bịa anyị ga-ata atụ anyị ga-achị atụ mgbe ụfọdụ ha asị anyị ga-akpa chọọchị n'isi ụtụtụ ha ahụ bụ ịgba ọsọ ịṅụ mmanya na-aba n'anya n'isi ụtụtụ ukwu ndị nwere ezinụlọ mmanya na-aba n'anya a na-aṅụ abụghị ihe onye nwere mmụọ nsọ na-aṅụ ndị nazarin a na enyela ha mmanya na-aba n'anya John the Baptist asị na ihe ọṅụ na-aba n'anya a ga-aba ya n'anya mgbe a mụrụ Jizọs asị na ihe ọṅụ na-aba n'anya a ga-aba ọ ga-aba ha n'anya n'ihi na ndị a bụ ndị edoro nsọ eso ịbụ onye nsọ ee abụ m pastọ abụ m evangelist abụ m nka eso ịbụ onye nsọ bụrụ tụkwana onye nsọ sọọ ihe ọṅụṅụ na-aba n'anya gbara ya ọsọ gbanarị ya na akwụkwọ nsọ si na ahụhụ ga-adịrị ha ịma ihe ọhụụ na ị ga-ahụju anya ngwalekwa amaokwu nke iri abụọ na abụọ ọsị ahụ ga-adịrị ndị bụ dike n'ịṅụ mmanya vaịn bụ ndị bụ dimkpa n'ịdị ịgba n'ihe ọṅụṅụ na-aba n'anya ndị ndị na-asị m ga-aṅụ m ga-aṅụli karama ise ị ga-aṅụli ya m ga-aṅụli karama anọ ị ga-aṅụli ya anyị tinye ya ego a na-azụ owu n'ihe ọṅụ na-aba n'anya ụfọdụ aṅụrụla ihe a ya bịa wee ha ahụ na ihe ha na-achọziwo ụzọ a ga-esi ọgbu ezinụlọ ha ga-eji mmanya kwuru mmanya hapụ inye ezinụlọ nri ha ga-ekwuru mmanya hapụ ime ihe e kwesịrị ime ha ga-ekwuru mmanya kpọọ ndị na-enye ha ndụmọdụ ọma asị ha ga-ekwuru mmanya mmanya ya e ṅụrụla ṅụrụ ṅụrụ ṅụrụ ṅụrụ ṅụrụ onweghị ihe ị na-emepụta onweghị ihe ị na-emepụta na ya hapụ nụ mmanya sị nụ mmanya hapụ gị olee ụzọ ị ga-esi gbanarị aṅụrụma agakwala ebe be ahụ ị na-aga ọzọ ndị enyi gị akpọ gị sị ha na ị na-aṅụzi ọzọ aga m aṅụ ọzọ kpebie n'ime onwe na ị aṅụ ọzọ ṅụwa mmiri ṅụwa mmiri ṅụwa mmiri ṅụwa mmiri onye aṅụrụma chọta mmiri ṅụwa chọta mkpụrụ osisi dị ndụ tatụa ị ga-agbanarị aṅụrụma ihe a niile na-eme gị na-adọ gị na akpịrị kwem kwem kwem kwem dị ka ma ịṅụbe ya na ị gaghị adị ndụ ị ga-agbanarị ha ga-atụkwa n'ihu ị na-emegasị ahụ nke ndị bekee kpọrọ exercise ị ga-esi na ndị a gbanarị aṅụrụma ọ ga-adịrị gị na mma n'aha jizọs bụ onye nwanyị amen onye mgbasa ozi grant emenike imela n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka udo chineke na amara ya kpuchite gị na ezinụlọ gị n'aha jizọs amen onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-arute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke chọrọ ịjụ maọbụ ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya n'ime akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com gị ọma na-ege ntị mara na ị nwere ike ige ọma nketa gị na ezinụlọ gị na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa Ndewo